ezigbo mmadụ cbn akụkọ nna m exclusive to spinx music.com anyị ịhụta nke gị kọrọ ya etu ahụ ngwanụ anyị pụọ eyi onovo nkume onovo ebo ọ bụ ya mmemme mpụta ụwa enwere ibe ọ na-akọsa m si m n'ụwa na ya ya n'ụwa nọ na ya ka omenkwụ omenkwụ ka ebucha n'ụzọ obukata ụzọ gbeta azụ etu anwa ka ife ụwa si aga akpọ na nwe na-asị akpọ na mmadụ ibe masị na nna m osi na ibe na ya ya ibe m ga-eme ọ dịkwa n'ụwa enwelo nke na-eme n'ike aka m ọ bụgodoro okwu ka mụ na-ekwu ekwu na mụ kacha ibe m mma ọ bụrụ ego ka mụ na-akpa meji ikwe na-eye eme nakwa chief Clement Mkpume ụkpakasin ụkpakasin odunele maọbụ na nkirịpị nọmba wan mkpụrụ onye bụ ụzọ nụọ nwaanyị ọkwa n'anya ga-ebu ụzọ nwa ejimọzọ ehi ụra ibe dị na mpanampa ike dị n'awaja n'awaja mana agwọ nwere igbo mmadụ chukwu na bịa nụrụ oku onye akọ n'ibe ya ọnụ ka ọ na-ekotekwa uko onye achọ n'ibe ya okwu maka ikotele ndị nọ n'ụlọ ọ bụ na gị bụga ama n'ineru anya ya ịkọ ibụlụ n'ama etinyekwe n'ebe nke abaghị maka chukwu gaghị agba ya ụta anọ m egbebere ugobelu nke siri ibe ya ebe na onye ibe ya ebe na-acha ya na ya ebe ọ ga ibe anọ m n'elu ụwa nwa mụ na ọ bụla onye bụ ụzọ wee jebe ọ bụla onye gị bụ ụzọ jee ruo ọ bụla onye bụrụ ụzọ bido ụka ọ bụla onye ga-ebu ụzọ ruo igbe a eze na ọdị ebe niile o jere eje were ụkọrọ eze ga-akụla eze tụgharị ewu ya n'ala osisi na-amị ego ere anyị gaba gaa n'iru gaa n'iru chere anyị gaba na njọpụode em enu ịmago na tasin otu mbala mba na akpụ egwu a ama m ka ị dị awe ngwa gwa m n'ibu ụzọ kụọ egwu a egwu nwa ọma obi dolia mbụ enwere ndị bụ m ụzọ ti egwu Oliva bụ m ụzọ ti egwu Ọsadebe e. bụ m ụzọ ti egwu moloko bụ m ụzọ ka egwu mụ na onwe m na m ga-eti egwu ntibeke ma ọ gaghị awọ m awọ ya ma ekwuru ndụ ntibewa ya ma emebe ụwa m abịala m ka udo dị n'ụwa achọrọ m ebe udo dị ebe ahụ ka m na-eri ndụ m ibute nri wee bute egwu ọbandị wee gụba ego na chukwu nye m akara ego ego otu anwa ka nna m hụrụ. nna m si n'ibe na ya ya ọ bụrụ na itinye uche n'ibe ana igbo ewere gị enwe ọṅụ nsụka ekenere m unu ebe ọ bụla ị nọ na-egere ntị o Israel na-enye anyị onu dị mma enu anụgo m ife ikwu birikwe o birikwe o birikwe nkali republic ee eh, seg nwanne m thank you very much afọ mgbe ezigbo mmadụ agụọdọ gara machukwu friday the way game is a c to the b exclusive to spinxmusic.com